dị na mma metụ ụwa mma ezigbo ọhịa maka onye na-agbasapụ aka onye na-aba mmadụ n'ụwa ka ife ọma na-abịalụ chukwu na-agọzi onye ka omume ya si dị onye si eme n'ụwa na-ebute afụ n'anya eze kanisa ichioke omewe n'ọbọkụzụ nwanne dị nọmba wan ọbọkwele alụsị ọkụzụ mmetụ ụwa mma ichie gburugburu group chairman Jonel group of companies limited ezigbo nwa bụ n'obodo ya n'anya ezigbo nwa ụlọ obodo na n'anya ya ụmụ mgbe chibụjon n'ebe olisa ọgụ mmadụ atọ na mmadụ iri na ise ka chibụjon na-azụ n'akwụkwọ aga m ekwuzi na ibe ya ndị nyere aka balụba alụsị na-azọpụta ogbenye metụ ụwa mma ezigbo nna n'obi ezigbo nna chinedu nna ogochukwu na chukwu ebuka nwa mama ka anyị gabazie n'ọkụzụ alụzie n'ọkụzụ junction anyị agaba na jonev holiday ebe anyị ga na-ayọli ndọ Asima holiday. Jonem holiday e, Jonem mm. holiday e, Holiday e, Jonem n'ọkụzụ. Holiday in. N'ọkụzụ. Jonem n'ọkụzụ. Holiday e anyọ mma ebe olisa alụsị ọkụzụ metụ ụwa mma alụsị ọkụzụ metụ ụwa mma alụsị ọkụzụ metụ ụwa mma alụsị ọkụzụ metụ ụwa mma alụsị ọkụzụ metụ ụwa mma alụsị ọkụzụ mama. Ṣé mo nyemebe ọka ome na agụkwesịrị ka anyị nyemebe ọka tinyere nwata wa na ogbele akwụkwesịla ogbe titi omeke bụrụ n'anya ọkpamba chief executive ogbele holdings limited chief executive rosemont nigeria limited chief executive ogbele finance company limited change you, still they change you. Traditional Prime Minister Okwele Innocent Chibu Morisi Bekwe Imalu no nwere ndị Chukwu kpachapụrụ anya kesefụ ọfụma nne n'ụwa jiri ego oyibo wesabarọ akụkwesịla ọfọmba ezi agụkwesịrị agụkwesịrị agụkwesịrị agụkwesịrị agụkwesịrị agụkwesịrị agụkwesịrị agụkwesịrị agụkwesịrị agụkwesịrị agụkwesịrị agụkwesịrị agụkwesịrị agụchinyere nwata agụkwesịrị agụkwesịrị agụkwesịrị agụkwesịrị agụkwesịrị a agụkwesịrị ilute na London pásale.